AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa obi m jupụtara n'ọṅụ n'ụbọchị taa n'ihi na anyị ga-atụgharị uche n'okwu nke Chineke anyị ga-ewere nkwa Chineke tii n'ime obi anyị ka anyị wee na-eji ya alụ ọlụ n'ụbọchị niile nke ndụ anyị onye ọma na-ege ntị ka anyị mepee akwụkwọ nsọ anyị na akwụkwọ Joshua isi mbụ amaokwu nke iteghete ọsi otu a enyeghị m iwu dị nwee kwa ume amala jijiji atụkwala ụjọ n'ihi na Jehova bụ Chineke gị nọnyere gị n'ebe ọbụla ị na-eje amen nkwa dị mkpa ka Chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ n'ime akwụkwọ Joshua ka anyị ghara ịtụ ụjọ ka anyị amala jijiji site na Jehova mbụ Chineke nọnyere anyị ezi enyi m na-ege ntị n'ụbọchị taa anyị anụwo nkwa chineke nyere anyị n'ime akwa joshua ugbu a anyị ga-anọ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị anyị ga-eweta abụ ọma n'olu ndị nsabụ ndị ga-enye anyị abụ dị ụtọ n'ụbọchị taa ọtụla egwu ọtụla egwu gị ka m nọnyere atụla egwu gị ka m nọnyere atụla egwu atụla egwu gị ka m nọnyere elela anya m ụjọ n'ụjọ atụla egwu atụla egwu gị ka m nọnyere mụ onwe mbụ hụ. mụ onwe m bụ

nkwa nke chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ anyị na-ekele ndị insabụ ndị nyere anyị abụọma ma nke na-ewuli mmụọ anyị na-eme ka anyị na-aghọta nkwa nke chineke kwere anyị n'ime akwụkwọ nsọ unu emeela ndị nsabụ ekpere anyị bụ ka chineke nọnyere unu ka ọ gọzie unu onye ọbụla nọ n'ihe nramahụ n'oge a atụla egwu chineke nọnyere anyị amen ezi enyi m na-ege ntị anyị ga-ewetara gị abụọ ma, nke a si n'olu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba oge Chineke ka mma gee abụ a ị ga-aghọta na oge Chineke bụ nke ka mma chere n'oge chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma aga chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya bere chere n'oge chineke ka mma ihe banyere gị na-emetụ chineke n'obi ya mere chere n'oge chineke ka mma chere n'oge chineke kacha mma chere n'oge chineke ka mma oge chukwu ka mma e gị ya mere chere n'oge chineke ka ka mma ezi enyi jizọs na-ege ntị ka anyị chere n'oge chineke site na oge chineke kacha mma unu emeela ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na abụọma nke unu nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka ịhụnanya Chineke baru n'ụba n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke n'ụbọchị taa anyị na-agakwa n'iru n'ihi na okwu onye nwe anyị dị na mgbe niile nye mkpụrụ obi anyị ịkụziri anyị ịkpọ achịta anyị ka anyị na chineke wee dị na ezi udo n'ihe ọmụ anyị ka ụbọchị taa anyị ga-elekwasị anya na isiokwu nke si touch me for major works. metụ m aka n'ịlụ ọlụ nke bara ụba ọtụtụ oge ọ bụ ihe mmụta nke anyị marara na a na-enwe mmetụta aka dịka okwu nke anyị na-ekwu nye mmadụ anyị nwere ike mmadụ metụ m aka bitụ m aka jide m aka mana n'ebe Chineke nọ ngwa ngwa Chineke na-emetụ mmadụ aka o nwere evumnobi nye mmadụ dị otu a evumnobi ya bụ ka o wepụ anụ arụ ma tinye ihe nweta nke sitere na mmụọ nsọ nke ga-enyere anyị aka ịghọta ọlụ nke mmụọ nsọ n'ime mmadụ dị ka onye kwere ekwe taa anyị ga-aghọta na ịdị nsọ bụ ihe na-esite n'aka Jehova bụ onye kere eluigwe n'ụwa ịdị nsọ bụ mmadụ iwezuga onwe ya n'ihe ọbụla nke rụrụ arụ nke na-adịghị atọ chineke ụtọ nke na-adịghị chineke ezi mma nke mmadụ pụkwara ịghọta na ọnọdụ dị otu a emeghị ka ya nwee aṅụrị na ntụziaka anyị na emeghe mmadụ ibe anyị ngwa ngwa anyị meghere mmadụ anyị ga-ahụta na anyị na-akpọ oke n'ebe onye dị otu a dị n'ihi ngwa ngwa anyị chetara ọbụna ịkpọ ịbịa nso n'ebe onye dị otu a ihe ga-adị mbụ bịa n'echiche anyị na n'iru anyị bụ mmehie ahụ ezughị oke ahụ nke anyị mehiere nye mmadụ dị otu a ọ ga-eme anyị ala azụ ọ gaghị enye anyị ozuzo oke ịkpọ onye dị otu a ka anyị na-ala abụ nwe ike nwee mmerịkọta mana n'ebe chineke anyị nọ onye nwe anyị bụ onye dị ọcha ọ chọkwara ka anyị onwe anyị dị ọcha n'ezie chineke anyị enweghị nhuku na mmehie ọ chọghị ka yara mmehie kpaa ụrị ka yara mmehie nwee mmerịkọta otu a ka anyị onwe anyị pụrụ isi na mmehie pụọ n'ihi na chineke anyị bụ onye kwesịrị ntụkwasị obi o nwere ihe dị iche n'etiti mmadụ nke dị elu na mmadụ nke dị ala n'ebe chineke nọ ihe ahụ dị ka ihe mgbachi ụzọ bụ ihe mmehie na-akpata ọ na-eme ka anyị na chineke wee ghara ịbịa rịta nso nwee mmerịkọta nke zuru oke ma ngwa ngwa anyị si na mmehie pụọ lekwasị kraịst anya rịọ ka chineke metụ anyị aka n'obi metụ anyị aka n'anụ arụ iwezuga ezughị oke na adịghị ọcha niile ka anyị nwee ike dị ọcha dịka chineke ka anyị na-aga n'iru anyị na-achọ ime ka anyị ghọta ọ bụrụ na anyị na chineke enwe mmerịkọta site na mmetụ aka ọ ga-ewezuga anyị n'ezughị oke niile na ọrụrụ niile ọ ga-eme ka ike nke ịjụ mmehie bata n'ime anyị ọ ga-ewezuga anyị n'etiti ntụgharị uche n'ihe ọjọọ ha niile dị iche iche ọ ga-ewezuga anyị n'echiche ihe anyị ga-eme nke na-adịghị chineke ezi mma naanị iyikwasị ezi omume nke kraịst na ịdị mma nke onye nwe anyị ga ewezụga mmehie anyị mee ka anyị bụrụ ihe dị ọcha mere ka anyị bụrụ ihe zuru oke mee ka anyị na chineke nwee mmerịkọta dịka anyị na-ekwu n'isi okwu a anyị na-egosi otu onye n'ime akwụkwọ nsọ ngwa ngwa o nwere nhuku na mmetụta nke chineke ihe ndị ka o kwuru dịka anyị na-agụ na azaya chapta 6 na amaokwu nke atọ ruo na amaokwu nke ise anyị agaghị agụcha ya dịka anyị kpọwapụtara ebe a inwe oge iwere akwụkwọ nsọ otu n'ebe ahụ ka inwe ike gụọ ya ma ghọta ya nke ọma ebe a na-eme ka anyị mara nke ọma na chineke anyị bụ onye na-achọghị mmehie ọ chọọ ka anyị bịa ndụ na mmehie ọ chọrọ ka anyị dị ọcha dịka ya onwe ya si dị ọcha ọ chọrọ ka anyị zuo oke dịka ya onwe ya si dị n'ozuzo oke ọ chọrọ ka anyị na na-abụ nwee mmerịkọta onye nwe anyị achọghị ihe ọ bụla, nke ga-eme ka mmehie jupụta n'ime anyị ọ ga-enye anyị ohere nke ịkwụdosi ike n'iru Chineke na-enweghị agụgọ ọbụla ọ ga-eme ka anyị na-arịọ chineke arịrịọ mgbe onye nwanyị na-ele n'anya n'obi anyị na obi anyị dị ọcha na anyị zuru oke na anyị kwesịrị ntụkwasị obi na anyị na-abịa ya nso onye nwanyị ga-enye aka ime ka mmehie anyị niile nwee ike pụọ akwụkwọ nsọ na-eme ka anyị mara na otu onye wee tie mkpu sị nsọ nsọ nsọ ka chineke anyị dị bụ onye kachasị ihe niile elu na elu ụwa niile ga-ejupụta na ebube nke chineke ọ bụrụ na mmehie adị ebube nke chineke agaghị adị n'ime mmadụ ma mmehie adịghị ebube nke chineke ga-ejupụta n'ime mmadụ n'ahịrị nke ise n'ebe ahụ anyị ji aka na-ekwu dịka azaya ghọtara mgbe o nwere nhuku nke mmụọ nke chineke n'obi ya o tiri mkpu n'oke olu si na ya bụ onye abụrụ ọnụ na ya nọkwa n'etiti na ire ya bụ ire nke na-adịghị ọcha mgberimgbe ọnụ ya ezukwaghị oke na ya nọkwa n'etiti ndị abụrụ ọnụ o wee tie mkpu n'oke olu sị heo na ya kwesịrị ka ya bụrụ onye emere ebere ime ebere bụ mgbe ịghọtara njehie ụzọ njọ adịghị ọcha iwe rịọ chineke amara onye nwe anyị ga-eme otu a ngwa ngwa azaya nwetara ọnọdụ dị otu a o nwere ihe kpalitere chineke iji gosi azaya ya ọnọdụ dị otu a n'etiti ya n'etiti ndị yarola bụ nọ n'ime ụwa ma ọ bụ na enwe mmerịkọta ihe bụ ebumnobi chineke bụ ka emee ka mmadụ mara ụzọ nke chineke mee ka mmadụ hụ chineke n'anya mee ka mmadụ si n'ụzọ njọ ya nwee ike gbanwee bie ndụ nke zuru oke n'ịdị mma na olileanya ọ ga-edunye mmadụ inwe ọnụnọ ọkụ ịnụ okwu nke chineke ma meekwa ya eme n'ihi na vas nke asatọ mere ka anyị mara na aza ya sị na ya nụrụ olu nke na-asị onye ka m ga-eziga onye ga-echekwara m n'ihi na ọ bụrụ onye na-edoziwo n'ije ozi n'elu ọrụ dịka ntụziaka nke chineke si dị o wee zaa sị nne m nna ziga m mgbe e zigara ya na vas nke iteghete azaya ya chọpụtara na chineke si ya jee n'etiti ndị mmadụ n'ezie na mkpọsa okwu ya na ndị a ga-anụ ma ha agaghị eji okwu a kpọrọ ihe ha agaghị eme ya dị ka ntụziaka nke chineke si dị n'ihi na obi ha bụ nke na-agbawo abụba obi ha adịwo anụ n'ime ihe ọjọọ iwezuga anya ha n'ebe chineke nọ ma chineke chọrọ ka ha bịa nso otu a ka chineke na-akpọ anyị ụbọchị niile nke ndụ anyị ka anyị si n'obi anyị bụrụ ndị agbanwere agbanwe bụrụ ndị dị ọcha bụrụ ndị zuru oke bụrụ ndị kwesịrị ntụkwasị obi ndị chineke ga-eji jee ozi ọbụna lụọ ọlụ na akwụkwọ mak isi nke isii na amaokwu nke mbụ rue na nke isii ị were akwụkwọ nsọ ị ga-agụ ebe ahụ mgbe kraịst jere n'obodo nke aka ya ọ hụtara na ọtụtụrụ ndị okenye lagbanyeghị ebube nke nwụrụ ha n'ahụ mgbe o guzoro na-akụzi ihe n'ụbọchị izu ike na ebe ha na-efe ofufe na ha agaghị n'iru ịghọta omimi ihe kraịst na-akụzi ha agaghị n'iru ịghọta na onye na-akụzi ihe a bụ onye bịara maka nzọpụta nke mmadụ ma naanị ihe jupụtara n'obi ha bụ ịjụ onye a ọ nwa kapịnta iledata ya anya bụ nwa josef ọbụkwa bụkwa mmeri bụ onye mụrụ ya ọ ụmụnne ya ha ka anyị na ha nọ ebe a ha malitere kpọọ aha ụmụnne ha dịka james jesus and jude na ọtụtụ ndị ọzọ ọbụna sị na nwunye nwanne ha nwunye nwanyị na ha na ha nọ ebe a onye nwe anyị chọrọ ka anyị mara ihe akwụkwọ nsọ na-ekwu ihe bụ ebumnobi chineke na-abụghị iledata okwu chineke anya ma ọ bụ iledata onye na-ekwu ya anya eleghị anya na ogo anyị lere anya maọbụ na ogo mmadụ ọ dịghị esi n'ọnọdụ dị otu a bịa kraịst bụ onye wedatara n'ala nwere okwu nke nzọpụta nwere amara nke a ga-enye mmadụ rue nzọpụta anyị nwere ihe ise nke a ga-egosi anyị ngwa ngwa anyị wedatara onwe anyị n'ala si onye nwe anyị ngwa bịa ndụ n'ime m kwee ka mmụọ nsọ gị chịa chia n'ime m na usoro ise ndị a ka a ga-ahụta n'ime onye dị otu a nke mbụ mbụ na mmadụ dị otu a ga-abụ onye nwụgharịrị onye kwere ma nabata okwu kraịst nara kraịst dịka onye nwe la onye nzọpụta anyị ga-ahụ nke a na akwụkwọ jọn isi nke ịtọ amaokwu nke ise na amaokwu nke isii n'ihi na onye dị otu a bụ onye a ga-esite na mmiri na ọbara mee ka ọ dị ọcha nke abụọ bụ na mmadụ dị otu a ga-enweta nwụgharị site na ilikpi ya na mmiri wee kulite ya o wee rapụ ka ha rabụ mmehie n'ime mmiri wee kulite n'ịdị ọcha na n'izu oke n'iyikwasị anụ arụ nke kraịst anyị ga-agụ nke a na kọrentị nke mbụ isi nke iri na abụọ na amaokwu nke iri na ịtọ onye nwe anyị ga-anọrọ n'ime anyị ọ ga-ebiri n'ime anyị ọ gaghị arapụ anyị ọ ga-eme ka mmụọ nsọ ya na-eduzi anyị ịmata ụzọ anyị ga-esi gbaa ọsọ ndụ a ma gbata ya n'ozu oke nke ịnọ bụ na onye nwe anyị ga-eme ka anyị bụrụ ndị ga-ebudo akara nke chineke na onweghị ihe ọ bụla nke ga-ehichapụ ya anyị gụọ na ndị efeshọs isi nke mbụ amaokwu nke iri na ịtọ na nke iri na ịnọ ọ ga-enyere anyị aka ịghọta ihe ndị a na ozuzu oke nke ise bụ na onye nwanyị ga-eme ka mmụọ ya nọdesi ike n'ime onye kwere ekwe ike n'ime onye kwere ekwe ọ ga-abụ onye gbajupụtara n'ike nke nkwusa ozi bụrụ onye na-agba ama nke chineke ọ ga-abụ onye na-aghọta mgbe chineke si ya jee na ihe chineke si ya mee ọ ga na-anụ olu nke mmụọ nsọ ọ bụrụ na anyị agụọ ma tụgharịa uche anyị na mgbe samuel nụrụ olu n'ihi na ọ ka aghọtaghị okwu nke chineke maọbụ olu nke chineke naanị onye ọ mara na olu ya bụ nna ya ukwu eli ọ gbakwuchere ya n'olu nke mbụ n'olu nke ọ ọbụna rue na nke ịtọ eli wee gwa ya okwu sị ịnụ olu a ọzọ wee sị onye nwe m wee n'ihi na oru gị na anọ ọ bụrụ na anyị enye onwe anyị ka chineke were anyị jee ozi iwe obi anyị oghe ka mmụọ nke chineke nwee ike bata ọ ga-enye anyị amamihe ọ ga-enye anyị ghọta ọ ga-ejikere anyị ịza dịka aza ya zara onye nwe m ebe a ka m nọ ana m azasi ike diziga m were m jee ozi mgbe onye nwe anyị na-eme otu a na mgbasa ozi anyị nye ndị ọzọ nzọpụta ga-ezu oke onye nwe anyị gọzie anyị ka anyị na-anụ okwu ndị a na-etinye ya n'ọlụ n'aha jizọs bụ onye nwe anyị amen ka anyị nwee okwukwe nwee ịhụnanya dịka ụmụ chineke anyị bụ anyị ekelela onye mgbasa ozi chukwuemeka ngozi aja imela n'ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka ịhụnanya chineke na ngọzi ya na ntute nke kraịst bụrụ nke gị na ezinụlọ gị n'aha jizọs amen imela onye mgbasa ozi ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso na 0706 363 7224 0706 363 7224 Ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yaho dot unu emeela ezi enyi m gere ntị ka chineke nọnyekwara gị n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary guine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo